AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nwa chineke ọma na-ege ntị n'ịhụnanya nke kraịst ka anyị ji obi ụtọ na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa mara na n'izu a na anyị na-eleba anya n'ime akwụkwọ nke ụmụ anyị kwesịrị ị na-agụ anyị na-aghọta na ndị ntorobịa anyị na-agụ akwụkwọ nke na-anaghị enye aha nsọ chineke otito ndị mmụọ ozi ga-ahụ obi ọjọọ abata n'ime ha ma na-arịọ onye nne na onye nna na-ege ntị n'ụbọchị taa ka anyị gbalịa mere ka ụmụ anyị ghọta na akwụkwọ nsọ Chineke abụghị akwụkwọ a ga na-agụ ehi ụbọchị ụka sọsọ ọ bụ akwụkwọ anyị kwesịrị na-agụ ụtụtụ ehihie na abalị ka o nwee ike na-enyere anyị aka ka anyị nwee ike na-aghọta onwe anyị ka o nwee ike na-eduzi anyị site na bụ akwụkwọ nduzi nke ụwa onye na-agụ ya Chineke ga na-anọnyere ya ama m na ndị gere oziọma nke chi ama m na ịgụwago akwụkwọ nsọ nke chineke gbalịa bulie ya gụọ ya ngọzi ya ga-abụrụ nke gị mana chi kwusara ndị nne okwu n'ụbọchị taa site na ndị nne bụ onye na-enye aka na-azụlite nwatakịrị n'ezie ndị nna na-azụkwa nwa ka anyị gwa onwe eziokwu na ọ bụ ndị nne bụ ndị na-emeta nri na-asa nwatakịrị arụ na-eme ihe niile gbasara nwatakịrị mana ọ bụsịrị na onye nna ga-adịkwa ndanyere na onye nne aka ọ dịkwa mma ka anyị abụọ na-emekọta ya n'ịhụnanya nke Kraịst mana onye nne kwesịrị ị na-eme ka nwa ya na-aghọta na nkwa nọ n'ime akwụkwọ nsọ nke Chineke na ngọzi nọkwa n'ime akwụkwọ nsọ nke Chineke na chineke na-enyekwa aka na-adụ anyị aka na ntị n'ime akwụkwọ nsọ ya ọ bụ onye na-agụ ya bụ onye ga na-aghọta akwụkwọ nsọ chineke anyị lelee akwụkwọ ilu ma ọ bụ lelee akwụkwọ abụọma akwụkwọ nsọ niile ị ga-ahụgodiri ngọzi nke chineke n'ime ya ị ga-ahụkwa nkwa nke chineke nyere nke o nyere n'ime akwụkwọ ọpụpụ isi iri abụọ amaokwu nke iri na abụọ ọ otu a sọpụrụ nna gị na nne gị ka ụbọchị gị wee dị anya n'elu ala ahụ nke Jehova bụ Chineke gị na-enye gị aga m agụ ya ọzọ sọpụrụ nna gị na nne gị nke ahụ bụ ndụmọdụ nke Chineke na-enye m na-enye gị gị na-ege ka anyị sọpụrụ nne anyị na nne anyị nkwa dị n'ime ya bụ ka ụbọchị gị wee dị anya n'elu ala ahụ nke Jehova bụ Chineke gị na-enye gị amen agụpụtara m nke a site na ọ bụ nkwa nke gị onwe gị ma ọ bụ nkwa nke m onwe m ma anyị nwere ọtụtụ nkwa nke nọ n'ime akwụkwọ nsọ Chineke anyị nwere ngọzi nwekwara ịdọ aka na ntị site na onye mee mma ọ nata ngọzi chineke onye mekwanụ njọ ọ nata nkọcha ma na arịa anyị ụbọchị taa ndị nne na ndị nna ka anyị gbalịa na-enyere ụmụ anyị aka ka ha wee na-agụ akwụkwọ nsọ chineke na-ahụ ngọzi nọ n'ime ya na-ahụkwa nkwa nke chineke na-ekwe anyị mara sị na o nweghị ihe nkọcha ga-eme n'ime ndụ ha ọ bụrụ sị sịrị na onye ahụ agụọ akwụkwọ nsọ chineke nata ndụmọdụ nke nọ n'ime ya kpaa agwa nke ọma nke nọ n'ime ya ngọzi chineke ga na-adịrị onye ahụ mana onye na-emeso mmụọ nsọ iwe ga-anata nkọcha ma na-arịọ anyị ka anyị gbalịa gee ntị nye okwu chineke anyị kwesịrị ị na-agwa ụmụ anyị na ọchị na ịhụnanya nke kraịst na karịrị ụlọ nke nọ n'ime ụwa ọ karịrị ego ọ karịrị ihe ọ bụla ọwa ụgbọala enwere n'ime ụwa mana onye nwere n'udo nke chineke nyere ya n'ime obi ya chineke ga na-edu ụbọchị niile nke ndụ ya ọ ga-enwe ịhụnanya ọ ga-enwe ogologo ndụ na ahụ isi ike ọ ga-enwe amamihe site nọ na-agụ akwụkwọ nsọ nke kraịst n'ezie ndị nne anyị ga-agbalị ka anyị na-ezi ụmụ anyị na akwụkwọ nsọ dị mkpa ka a na-agụ ya agụ a na-agụkwa ya a na-akpa ya n'ime agwa site na onweghị ihe kwesịrị ịbịanụ na-agbata izi ụmụ anyị ịgụ akwụkwọ nsọ na ọrụ ọbụla nke anyị na-arụ anyị ga-agbalị wepụta ohere wepụta oge mara na ngọzi dị n'ime onye mere ihe ọma site na anyị achọghị ịnata nkọcha dịka nne na nna anyị bụ ka anyị gbalịa ka ụmụ anyị ghara ịnata nkọcha ọ ga-abụ ihe obi ụtọ mgbe Chineke ga-apụta na mbara igwe ojii ezinụlọ niile ma nna ma nne ma ụmụ ma ọ bụ nwa ọ bụkwara sịrị na ịmụtafogo nke gị obi ụtọ ga-abụrụ si na ị nyere nwanne gị nwaanyị aka ma ọ bụ nwanne gị nwoke aka zụlite nwa ya ma na-arịọ gị ọma na-ege ntị ka anyị gbalịa mara sị na ezigbo ọrụ dị na ịbụ nne ma na ịbụ nna ọ bụrụ ihe eji egwu egwu anyị ga-agbalị tinye obi anyị niile n'ime ya mara na anyị ga-anata ngọzi Chineke gị onye ọma gere ntị n'ụbọchị taa mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 0706 363 7224 ọ bụrụ na ihe ndị anyị kwuru masịrị gị ya bụ na ị nwere ajụjụ ma ọ bụ aka nke ị nwere chọrọ inye anyị detara na akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com gbalịa gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www. awr.org chekwụta itinye asụsụ Igbo anyị ga-anọ nwayọọ mgbe anyị ga-ege abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ya tụkwasị obi gị n'ime kraịst unu emeela ndị Seventh Day Adventist Church kwaya itungwa na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ezi nwa chineke onye ọma na-ege anyị ntị eji m aha onye nwanyị jizọs na-anabata gị n'oge ndị igbo n'oge dị ka nke a ị nọọla ị nọ n'ahịa ahịa ọ dịkwa mma ị nọ n'ụlọ ọrụ ọrụ na-agakwa nke ọma ị nọ n'ezinụlọ ezinụlọ ọdịọla dị onye nwe anyị gaa n'iru ịgọziri m gị n'ebe ọ bụla ị chọtara onwe gị n'ụbọchị dị ka nke a ebe ị nọ na-ege anyị ntị n'aha jizọs amen hụdata isi gị ka anyị kpere onye nwe anyị onye nwe anyị imeela amara ka anyị na-arịọ ime ka anyị ghọta okwu site n'odudo nsọ dị n'ime ya n'aha jizọs bụ onye nwe anyị amen n'oge ndị igbo nke a bụ oge anyị ji na-atụle uche n'ụzọ a ga-eji gbanarị ọchịchọ niile nke anụ arụ marakwa na ọchịchọ anụ arụ gụwapụrụ gị dị ka onye mmụọ chineke dị n'ime ya n'ihi na mgbe ị nwere ọchịchọ anụ arụ ọ bụ mmụọ chineke na-eduga ọ bụ anụ arụ na-eduga ihe anyị ji emere isiokwu taa bụ otu n'ime ọchịchọ nke anụ arụ nke a kpọrọ jelọsi ndị igbo kpọrọ ya ekwuru ekwuru hmm. mgbe ụfọdụ anyị kpọọ ya anya ukwu ekworo ndị nkọwa okwu ha sịrị na ihe a pụtara gị ha sị na ọ bụ anya ukwu a na-emere mmadụ n'ihi ọganihu ya hmm. <laughs> ewoo anya ukwu a na-emere mmadụ n'ihi ọganiru ya ị na-anụkwa nwanne m onye igbo ị na-anụ anya ukwu a na-emere mmadụ n'ihi ọganiru ya anya ukwu bụ otu n'ime ihe na-eme mmadụ onye nzuzu a na-ededi ya n'iru onye o mere amarala akwụkwọ nsọ eme ka anyị mara ihe ndị a n'akwụkwọ ndị roma isi iri na atọ amaokwu nke iri na atọ sị ka anyị na-ejegharị dịka o kwesịrị anyị dị ka na ehihie ọ bụghị na ite egwu na ịṅụbiga mmanya ókè ọ bụghị na ịkwa iko na agụụ ịkwa iko ọ bụghị na esemokwu na ekworo jelosi ekworo gịnị mekwara nụ ị ga-eji emere onye ọzọ na-enwe ọganiru anya ukwu ọganiru ya ahụ ọ ga-abịa n'ụbụrụ nke gị ee eh, ana m ajụdị gị asị m ka m jụọ ọganiru onye ahụ ọ ga-emecha bịa bụrụ nke gị o nwere ka o si menu na efe mmadụ yi na-arụ ịhụrụ anya ukwu gị na efe ahụ ga-emecha bụrụ nke gị asị asị ihe onye bụ nke onye ọ dịkwa mma na ị matara na ọzọ si na ihe gị bụ nke gị nke onye ọzọ bụ nke onye ọzọ ọ bụrụ na ihe ọma emere nwanna gị ṅụrie ọṅụ gị na ya mana enwerela ya anya ukwu ekwosila ya ekwuru anụla n'ọnụ ma megide onye ahụ nke ihe ọma mere n'ihi na ị ga-anọ n'ọnọdụ ahụ ị ga-abụ onye ahụ ngwa ṅaa anụ ntị m agwaghị ihe iji gị abụ onye ahụ ọ bụrụ na mmadụrụ uwe a na-akpọ babariga ya ama mma ị na-ekwesị m ekworo gị ga-adụkwara ya n'ụbọchị ọzọ yikwara ọ bụrụ na nke mbụ blu gị dụkwara blu <laughs> blu mụ na ya abụ dise ọwa oti ọwa ofu onwe ka ọ bụrụ ofu telọ ya bụ ofu ihe ọkwa ofu telọ dụrụ ya ọwa ofu akwa olee ihe ị ga-ejikwa na-egbu onwe n'ihi ekworo na-ekwosị mmadụ ekworo ekwuru na-akpata iro ekwuru na-akpata obi ilu ekwuru na-enye obi ntiwa ekwuru mba hmm, chineke ekwela ihe ọjọọ Ekwuru abụghị ihe mmadụ ga-eji na-ekpere chineke si ọ na-ekpere ya n'ime mmụọ na eziokwu a na-eji ekworo ekpe n'ime mmụọ na eziokwu a na-eji ya ekpe n'ime anụ ahụ na eziokwu eziokwu nọ ebe ahụ bụ na anụ ahụhụ na-agwa gị eziokwu si na e ekworo jụrụ gị n'ime ị chọrọ ikpere chineke n'ime mmụọ na eziokwu ị ga-agbanarị n'ekworo ṅụrịa ọṅụ mgbe ihe ọma mere ndị ọzọ agakwala n'ihe ịbụ onye a ga-ahụta si na ihe a hụrụ n'aka gị bụ ikwosi mmadụ ekworo ekwesịla mmadụ ekwuru n'ụdị ọbụla ekwesịla mmadụ ekwuru ekwesịla mmadụ ekwuru mee ka agbata gị na mmadụ ibe gị dị na mma na si n'oge ruo n'oge a ga na-anụ akụkọ ọma akọtọkwala mmadụ n'ihi ekwuru n'ihi na onye kọtọchara mmadụ nwere ike iji ya gaa gwa onye ọzọ gbanarị ekwuru. mgbe ụfọdụ dịka mmadụ ihe ọma nwere ike mere mmadụ ekworo aga ekwe gị anya ukwu agaghị ekwe gị m na-akpọ ya ekworo ya dịka ọ dị anya anya ukwu agaghị ekwe gị mee ihe ị kwesịrị ime iji ṅụrịa ọṅụ ego ṅụrịa ọṅụ ya bụrụ fake ogene igbo eh? eh, amamsi ị na-emezi amamsi ị ga-eme ka ị bụrụ onye ị kwesịrị ịbụ na-eme ka ndị mmadụ na-ele anya ya dị ka eh, iwu onye na-eme ọkụ okwu ọzọ eme ọzọ onye iru abụọ e kwuru na-eme mmadụ onye iru abụọ ọ dị mma ọwụ otu n'ime ọwụ ọrụ ọwụ agwa ọwụ ezi omume ọwụ ọrụ olee otu ị ga-esi merie ekworo akwụkwọ nsọ na-asị na igwere ihe ọma ma erie ihe ọjọọ n'ihi ka mgbe ekworo na-abịakwuta gị n'ihi onye ihe na-agara nke ọma were ihe ọma merie ihe ọjọọ were ihe ọma ma ihe ọjọọ ọzọ mgbe ekworo na-eti eti etiwa n'ime obi gị dụọ onwe gị ọdụ n'ihi na nga ekworo na-amalite na ebe ọ na-aga etinye mmadụ n'ọnọdụ ihere ha abụọ awụ ofu ihe o nwere ike malite ntakịrị tinye mmadụ na mmekasị na ọnọdụ ihere karịrị ebe ọ malitere onye nwaanyị na adọghị aka na ntị taa na-adọkwa m aka na ntị ka anyị wezụga ekworo ma gbara ekworo ọsọ n'ụdị ya niile nke o ji abịa nwanne gị bịakwute gị sị gị n'ihi anya ukwu kọọrọ gị ihe banyere mmadụ ejila ekworo nwanne gị meso mmadụ jụọ ajụjụ tutu gị malite imeso mmadụ ejila akụkọ onye ọma gị kọrọ gị ị na-eme na ọ bụ n'ihi ekworo gị meso mmadụ ị ga-azakwa ajụjụ ya jụọ ajụjụ jụọ ajụjụ jụọ ajụjụ mgbe ị e jụrụ ajụjụ ị ga-enwe nghọta pụrụ iche ị ga-enwe nghọta zuru oke n'ihi na mgbe ị nwere ezi nghọta ị kwesịrị inwe ị ga-abụ onye na-enweta onwe ya ị ga-abụ onye nwere onwe ya ị ga-abụ ezi nwa chineke n'ezie ọ na-atọ ka m bụrụ enyi jizọs ka m enyi jizọs ka m enyi ya e. ọ na-atọ m ka m enyi jizọs ka m bụrụ enyi jizọs ka m enyi ya e jizọs abụ onye ekworo o nweghị ekworo n'ime ya onye naanị ahụrụ ekworo n'ime ya bụ ekwesu ekwuru chụdara ekwesị n'ụwa asị n'ụwa na ahụhụ adịrị n'ụwa na ndị bi n'ime ya n'ihi nke a ekwuru na-akpata ọdịda ekwuru na-ebutu ọganiru ekwuru na-adọla mmadụ azụ ekwuru na-akpata nganga ekwuru na-akpata mfụli elu ekworo na-akpata ndọndọ ekwuru na-akpata anya mgbe o megasịrị ihe ndị a ya eme ka mmadụ bụrụ onye na-ejighị onwe ya na onye na-enweghị onwe ya na onye na-aghọta onwe ya ana m arịọ chineke dị ndụ ka o nyere mụ na gị aka ka anyị nwee ike ịgbanarị e ekworo pụrụ ịdịdị n'ime onye ọbụla ọ pụrụ ịdị n'ime mmadụ ọbụla ma ị bụ onye ụkọchukwu ma ị bụ ma ị bụ onye ozi ma ị bụ ekworo pụrụ ịdị ebe ahụ onye nwe anyị mee mụ na gị abụọ gbanarị ihe niile yiri e kwuru na ndụ anyị n'aha jizọs bụ onye nwanyị amen budata isi onye nwe anyị napụta mmadụ na ekwuru gaa n'ihu iji omume nke ịhụnanya gọzie anyị niile ka anyị bụrụ ndị a gọziri si ugbu a ruo ebi ebi n'aha jizọs bụ onye nwanyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Redio ka ozi si na-abịara unu Adventist World ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo com at yaho dot maọbụ A w r Naijiria at gmail dot com A at gmail dot com Onyeọma na-ege nti, gbalịa korona na-ekwentị, ọ bụrụ na ị nwere ajụjụ, na-07063 637224 070 6363 7224. maara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo